ihe gbasara ihe nụnwa na-adị asị jee chuwe ego jee chuwe ego họzọ họzọ họzọ anyị na-adị anụ ya oge niile ụnyaahụ etinyere m vidio maka akwa ọkụkọ tiwara akị n'ọba na-asị ndị mmadụ ọ bụ na inwe ha 5 milion naira na akaụntụ na ebu ha mmadụ na inwe ha afa ehe onye nụnwa kịta na-asị ndị mmadụ jee họzụlụ jee họzụlụ aka ịkpata ego ịkpata ego iwee nwee afa ihe gbagojuzi ndị mmadụ anya abụrụ kedụzi ụzọ usizi wee kpata ego ahụ kedu ụzọ ya nwa na onwe ya si wee nwee ya bụ ego ọ ihe a bụzi nsogbu dịzi kịta ọ bụ na ikirie vidio n'ụwa ebe ahụ ka ị esi wee họrọzịa chi nke ihe efe bikos na anyị maara na ego dị mkpa mana abịa na-asị gị go ahọzụ go ahọzụ ineanya anya ị na-anya sometimes ị e ndị enunwa kedu ụzọ ha si kpata ego onunwa a na-asị gị n'ọkwa grace n'ọkwa grace enwere onye ya asị gị ego ka m si kpata ya ego na ka m si kpata ya ego ego ego dị mma yes mana ihe ndị igbo na-adị ajụzi oge niile bụ kedu ụzọ esi wee kpata ya ego maka na ego ego onunwa a na-ekwukwe n'ihe anụnwa ọ dị ezigbo mkpa ọ na-egbo mkpa mana ụzọ esi wee kpata ya bụkwazi anọda tin maka na ụzọ ahụ esi kpata ya ọ dị ezigbo mkpakwazi ọ bụ na ịkpata ego gị n'ụzọ dị mma ị nwee ike wee sị onye ọzọ lekwa ezigbo ụzọ m si wee kpata ego m onye ahụ ọ bụ na ọ dabarịa ọsị oke ngwa ka o sikwa ụzọ nke gị ahụ wee kpata ego nke ya ego juru oyi mara mma ego ya bụ ị na-eri ya ahụ ajụọ gị oyi ego ya bụ ị na-eri ya obi ajụọ gị oyi ego ya bụ ị na-eri ya enweghị ihe dịka bp n'ebe ị nọ ego ya bụ ị na-eri ya ivu ndị na-around you a na-enwe aṅụrị sị na ha maka isi wee kpata ya ego dị ego ahụ nke a na-ekwu maka ya ọ bụ ọgụ ahụzụ go ahụzụ emesịa ọ bụ na ego ahụ abụrụ ụzọ akpata n'ụzọ ziri ezi What is happening? Yes. They always call about for job. The guy name is Milo. So But this one, now your guy, you don't see wetin Dajima talk. Say you came and met him. Say you wan open your children account and na to monitor am. So you wan tell us say na only two people you don join dem go kidnap? Yes, sir. You are a liar. Sir na the same na dem carry me This face i dey see am e dey lie down for chair like this i don see tap comot chair i see your face e dey lie down korokoro i go go court go you na you be first person wey i go point hand for court you dey lie down korokoro for chair when dey carry me dey butcher me to die. <laughs> sir i no do anything concerning your matter lie lie to lie lie i dey see her face. i no dey see concern your matter sir please una forgive me abeg sir sir forgive me my wife just born sef the boy na six <laughs> months. look at look at look, look at. when you see the big dajima break im leg you una forgive <laughs> am. Ah, and you dey look for forgiveness. forgive you, sir So please. crime no dey pay. <laughs>